AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ndewo nwanne m nwoke nwanne m nwaanyị ama m na onye nwe m nọnyere gị ama m na udo ya na-achị n'ezinụlọ gị ka onye nwe m mee gị mma ka onye nwe m leta gị ka onye nwe m na-eduzi ụzọ gị anyị abịala n'ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-achọ ileba anya na akwụkwọ detronọmi isi iri abụọ na asaa amaokwu nke iri na itoolu akwụkwọ isi iri abụọ na asaa amaokwu nke iri na itoolu onye a na-abụ ọnụ ka ọ bụ onye a na-abụ ọnụ ka ọ bụ onye ahụ nke na-ewezụga ikpe nke ọbịa na-ewezụga ikpe nke nwa na-ewezụga ikpe nke nwanyị di ya nwụrụ onye a na-abụ ọnụ ka ọ bụ lee mmadụ atọ ndị ya onye ọbịa onye bịara abịa n'ala gị n'ụlọ gị n'ezi gị nwa mgbei onye ọ dịghị otu o si dịrị ya chetakwa na onye ahụ bụ onye ọbịa na-ele gị anya n'ihe niile ọ dịkwa ka isiokwu nke a tụgharịrị n'ụbọchị gara aga bụ nkọcha nke ga-adakwasị onye na-eme ka onye isi hee ụzọ onye a bụ onye ọbịa dabere n'ihe ị gwara ya ọ pụghị ime ihe ụfọdụ na-abụghị ma ọ natara ike n'aka onye ọ maara bụ onye omenala ebe ahụ ọ nọ na ya doro anya nwa mgbenye ọ dịghị otu o si dịrị ya gị onye mụ na ya na-atụgharị uche o nweghị onye ga-ekwutara ya ọnụ ya ma ị bụrụ okenye ma ọ bụ bụrụ onye chineke dowere n'ezi ahụ kwesịrị inwe nkwuwa okwu ị ga-ewezuga ikpe nwambe n'ọnọdụ dị aṅaa onye nke mezuru ya mmadụ atọ bụ nwaanyị nke di ya nwụrụ m hmm, nwaanyị enweghị di ọ dịghị onye maara mgbe di ya nwụrụ ọ bụ n'ọnwa gara aga ọ bụ n'izu gara aga ọ bụ afọ atọ gara aga ihe a na-achọ ime ka anyị mata bụ na nwaanyị a enweghị di nwaanyị a na-enweghị di nwere ụmụ ọ bụrụ duri na ọ nweghị ụmụ nwaanyị a kwesịrị ka elebara ya anya n'ụzọ nkwanye ùgwù ị ga-esi aṅa wezụga ikpe nwaanyị na-enweghị di gị onye mụ na ya na-atụgharị uche a na-adọ anyị aka na ntị n'ụbọchị taa si na nkọcha nkọcha onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye ahụ nke ga-ewezụga ikpe mmadụ atọ ndị a biko leba anya n'ime ndụ gị mgbe ọ bịara na nhazi n'ụzọ dị otu a ebee ka ị na-eguzo olee otu na-esi ahụ ihe gbasara mmadụ atọ ndị a olee otu ị na-esi eleba anya n'ụka ha ọ bụrụ ala nwere n'uju gaa hụ na ụmụaka ndị ahụ ndị na-enweghị nna mgbe ụfọdụ gị hụ oke ala ha ya bụrụ naanị otu ahịrị ka a ga-akọta ya n'okwu ga lee nke nwaanyị ahụ na-enweghị di onye abịa ya esi ebe a kpabiri onye esi ebe a ya kpabiri chetakwa na emeela ka anyị mata n'ụbọchị taa na anyị ekwesịghị imebi oke ala ma onye a na-enweghị onye mkpepụta nye ya akpachara ala ebe a akpachara ala ya ebe a ọ bụ nwa mgbenye onye nwere ego ga-asị o meghe ọnụ ya kwuo pịam ya ewere ego ha otu a tinye ya n'ụlọ nga ma anyị na-emegbu nwa ogbenye a zọgide ya ụkwụ eleghị anya n'ihe bụ nke ya na oke ya gị na-emegbu ya gị onye mụ na ya na-atụgharị uche ihe ndị a bụ ihe ndị nke na-eme ka Chineke gbarụọ iru ya ọ bụghị na agbawara gị onwe gị aka ị nwere rii ihe ndị nke bụ nke gị dị ka Chineke si wee gọzie gị ma site na-enweghị afọ ojuju achọ ileba anya n'ihe gbasara mmadụ atọ ndị a ewere mmegbu banye n'ụka ha ọ bụrụ nwaanyị di ya nwụrụ eleghị anya ịgwala ya okwu amasịghị ya ọ chọghị ya ihe ọ bụla nke ga-eme ka nwaanyị ahụ kute ume ndụ ga-azọchie ya ihe ọ bụla ga-eme ka ndụ gbara nwaanyị ya mfe ga-emebie ya kama ime ka ihe o nwere bara ya uru gaa na-achọ ụzọ ị ga-esi nweta ụfọdụ n'ime ihe ndị ahụ ọ bụrụre na ọ dị mfe ị na-asịcha ya ihe ndị ahụ ya bụrụ onye ọbịa onye a ọ bụghị onye ọbịa ka emee ya otu a mee ya otu a o nwere nhọrọ ma ị na-emegide mkpụrụ obi nke Chineke kere eke ka m gwa gị otu ihe mere n'izu a anọ m n'ụlọ ọrụ otu onye apụta bịa kụọ aka mgbe onye a kụrụ aka ma bịa ile onye na-akụ aka pụta hụ na ọ bụ onye m na-ahụbeghị mbụ na ndụ ma jụọ ya olee otu m si enyere gị aka ya sị m na onye mụ na ya na-alụ ọlụ si ya chọta m ebe a ka mụ na ya nọrọ ruekwa mgbe ọ ga-emecha ihe ọ na-eme bịa kpọrọ ya ngwa ngwa o kwuru nke a meele elee ya anya n'ihu nara ya akpa ya mezi ya ebe ọ ga-anọ nwoke anọdụ kelacha m na-eme ihe ndị o kwesịrị ime na-etufughị mgbe onye ọzọ sikwa na mpaghara ebe ugwu ahụ nke onye a si wee bịa ndị a bụ ụmụnna anyị ndị si na mpaghara nke ugwu nke obodo anyị ma kpọkwara onye nke ahụ kpọgakwa n'otu ebe ahụ m dowere onye nke a mgbe m ji mechie ọrụ mụ na ha wee soro na-agbada ha na-ekelasị imeela otu isi nabata anyị chineke ga-agọzi gị nsị ha ee na chineke ga-agọzi anyị niile na ọ bụ ihe m mụtara n'aka unu ebe ọ bụ anyị bịa na mpaghara nke unu unu na-elekọta anyị anya nke ọma onye ahụ nke bịara n'ikpeazụ sị m ọ dịghị na ọ bụ n'aka anyị ka ha mụtara ya na ya toro n'ala Igbo ya na-eme ka o anyị anya na ihe ọ chọpụtara n'ala Igbo ebe ya nọ too. bụ na mgbe nwa dị ala na onye ọbịa na-eso ụka na ndị amaala na-ama nwa dị ala ikpe ju nwa ya sị ya ọ dị ihe na-eme ya n'isi gịnị kpatara o ji emeso onye bịara abịa ụka na nke ahụ na-eme ya ka ya nwee afọ ojuju ịga na mpaghara obodo anyị nke ọwụwa anyanwụ onye nke ọzọ si ikwuru eziokwu ị na-achọ ịgwa m na ndị Igbo dị otu a n'eziokwu gị onye mụ na ya na-atụgharị uche nke ahụ nyere m obi ụtọ ilekwa anya gahụ na ọ bụ ihe na-eme n'ala Igbo ndị Igbo anaghị achọ ka onye ọbịa fuo onye Igbo bụ onye a na-ele anya ga-ewepụta ikpe onye ọbịa karịa iwezuga ya oge adịghịra anyị gị onye mụ na ya na-atụgharị uche Chineke ji nwayọọ na-apịkọta ndị ọkpọrọ ndị nke ya ekwela ka ntụgharị uche nke izu a gafee gị ọ dị ihe ị nwere ike ime jide okwu ndị a aka kwee ka ha na-edu gị na ndụ jehova ga-anabata ndụ dị otu a ma ọ bụrụ ha na-achị achị n'ime gị ya gaziere gị ezinwa chineke ọma na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arị ekpere mbụ ka chineke nọnyere gị ka udo ya na amara chia n'ime ezinụlọ gị n'aha jizọs amen ezi enyi m mara na ọ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ị na-achọ onye gị na ga amụ akwụkwọ nsọ ma ọ ndị nwere ntụziaka nke chọrọ ntinyere anyị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com at gmail dot ezi enyi m ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa nwa Chineke tere mmanụ Chukwu na-enye arụkwe onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ

mmiri nke ndụ ahụ na-efu mmiri nke ndụ ahụ sikwa na-anụ ya ọhụ na onye sikwa bịa onye na-anụ ya sikwa bịa onye na-anụ ya sikwa bịa onye na-anụ ya ndị missionaries of aba unu emeela na abọmankunu wetara anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka ngọzi chineke amara ya na udo ya chia n'ime etiti unu n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị ka chineke gọzie gị ka mere ya gakwa n'ihu na ị na-abara gị ụba ekele dịrị chineke nke eluigwe n'ihi onye kwela anyị ohere ọzọ n'oge a ịtụle uche n'okwu a na-agba anyị ume nke na-eduzikwa nzọụkwụ anyị n'ime ụwa ka anyị nara ike ma gawakwa n'ihu nna anyị nke eluigwe nna dị nsọ chi nke na-adị mgbe niile ebighị ebi imeela n'ihi ndụ nke ikwere ka ọ fọrọ anyị gbaghara anyị adịghị ọcha na-agazi agazi anyị n'oge nke a ma biko dịka anyị na-aga ịnụ okwu gị chineke kwee ka anyị ghọta ya ma tinye ya n'ọrụ ka ihe na-adịrị anyị na mma n'ime ndụ a n'aha jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ matiu isi iri na ise amaokwu nke iri na asatọ akwụkwọ matiu isi iri na ise amaokwu nke iri na asatọ ma ihe nke si n'ọnụ pụta na-esi n'ime obi apụta ihe ndị a na-emerụkwa mmadụ isiokwu anyị n'oge a bụ nwee obi ọcha nwee obi ọcha dịka anyị na-amụta dịka ihe mmụtakwa na-egosi anyị ụbụrụ isi anyị bụ ebe izu na nghọta dị ụbụrụ isi na-ewepụta ihe niile mgbe niile ma nke ọma ma nke ọjọọ mana uru ọ baara anyị na anyị bụ ụmụ chineke ma ọ bụ na mbụ nwa chineke na ịbụ nwa chineke bụ anyị amara n'ihe ọma na ihe ọjọọ anyị amara n'ihe anyị kwesịrị ikwu na nke anyị ekwesịghị ikwu anyị amara n'ihe anyị kwesịrị ime na nke anyị ekwesịghị ime ọ bụ ya mere akwụkwọ nsọ ji gbaa ama sị na anyị anaghị alụ ọgụ megide anụ arụ na ọbara mana ọ bụ mmụọ mgbe ahụ anyị nọ izu anyị egosipụta ihe na-adịghị mma ọ dịrị anyị esi ee e, nke a abụghị nke anyị kwesịrị ọ bụghị nke anyị chọrọ ọ bụghị nke anyị ga-eji mee ihe anyị achụpụ ya mekwa ya agabiga anyị a na-agara onwe anyị n'ihi dịka nwa Chineke onye na-ele anya ndụ ebighị ebi anyị kwesịrị ịbụ ndị nwere obi ọcha ime ka obi anyị na-adị ọcha anyị ekwesịghị iji ihe ọjọọ gbuo obi anyị ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ o mere nke ọma ime ka anyị mara sị n'ihi ihe anyị chere n'uche ihe ndị ahụ anyị na-awụgharị ọ bụ ihe gị isi anyị n'ọnụ gbapụ otu ihu pịam ma ịkpacha anya ma ịkpachaghị anya ọ bụ ihe dị gị n'uche bụ ihe na-aga isi gị n'ọnụ fụta ihe iche gị n'uche ihe adịghị n'obi ị gaghị ikwufụta ya ihe ahụ ị maara na n'ala ala obi gị gị si na ihe a bụ okwu ọjọọ ihe a bụ ihe ọjọọ agaghị m iche ya gaa m ikwu ya ọ gaghị isi gị n'ọnụ fụta ọtụtụ ihe ize ndụ na-adị n'ihe ndị a bụ mgbe mmadụ kwupụtara na hapụrụla obi ya ya na-awụgharị ihe ọjọọ ya esi ya n'ọnụ fụta ya na-ekwu ya dị ka okwu ọjọọ ihe nlụpụta ya ọzọ bụ na ya ọ na-aga ịkpawa agwa ọjọọ mgbe ahụ echere ya n'uche kwuo ya n'ọnụ kpaa ya na agwa ihe ọjọọ ezuola oke ihe nlụpụta ya bụzi nke ikpemazụ ya bụ ịla n'iyi ma ọ bụ ọnwụ ọ bụ ya bụ ihe mere jizọs ji doo anyị aka na ntị si ka anyị kpachapụ anya n'ihe anyị na-eche n'obi ọ bụghị ihe ọjọọ n'obi gị chefutara ihe anyị gafere na-abụ nke gị na iwere ya na ọ ga-inyere gị aka ọ bụ obi gị n'ihi na ịdị ndụ izu gị na-arụ ọrụ mana n'ihi na ị nwere mmụọ chineke mmụọ chineke dị n'ime gị ị ga-mara na izu ahụ esighị n'ebe chineke nọbịa ị ga-esi izu ahụ ee e, ọ bụ ụmụnwe ihe a aga m iwe ya chineke sọrọ ya oyi mmụọ chineke dị n'ime m akwadoghị ya gị gawa mgbe ahụ ị na-aga ị gaghị ilegharị anya si mmedịrị gịnị ihe ahụ ị mere bụ ihe ị kwesịrị n'ime gị gawa kwee ka mmụọ ahụ dịsie ike n'ime gị ekwela ka ihe ọjọọ na-atụrụ gị ọka site n'uche ekwela ka ihe ọjọọ na-atụrụ gị ọka site n'ihe ị ga na-ekwu n'ọnụ ekwela ka ihe ọjọọ na-atụrụ gị ọka n'ihi ọ ga-aghọzi akparamagwa gị tupu ị ga ịma ihe na-eme ịlala ndụ gị n'iyi ị bụrụla onye eji ihe ọjọọ ahụ wee mara legwe anya n'ihe jizọs na-agba anyị na amaokwu nke iri na itoolu ya ọ kpọsịrị anyị aha ụfọdụ n'ụmụ ihe ndị a amaokwu nke iri na itoolu nke isi nke iri na ise nke akwụkwọ matiu si n'ihi na n'obi ka ajọ echiche niile igbu mmadụ niile ịkwa iko niile nke ndị ikom nwere nwunye na ndị inyom nwere di ịkwa iko niile ori niile ama ụgha niile nkwulu niile si apụta ihe o ji dị mkpa na anyị ga inwe obi ọcha n'ihi na obi anyị dị ọcha ihe ndị a jizọs gosiri na amaokwu nke iri na itoolu agaghị dị n'ime anyị ịkwa iko nke ndị nwere di na nwaanyị na nke ndị nwaanyị nwere di ma ọ bụ ịkwa iko nke ndị ntorobịa ịkwa iko n'ọnọdụ ọbụla n'ụzọ ọbụla onye obi ya dị ọcha agaghị na-eche ịkwa iko n'ihi na o cheghị ya ọ gaghị ikwufuta ya n'ọnụ n'ihi na opughị ya n'ọnụ o cheghị ya n'uche ọ gaghị ịkpa ya n'agwa ọ bụ ya bụ ihe anyị na-elenye anya ihe ọjọọ niile dị iche iche ịdị mkpa ọ dị na anyị ga anyị na-enwe obi ọcha abụọ na anyị agaghị hafụ ihe ndị a anyị lekwa anya dịka anyị na-ahụ n'akwụkwọ jems isi atọ amaokwu nke isii akwụkwọ jems isi atọ amaokwu nke isii ire bụkwa ọkụ bụ ụwa ahụ nke ajọ omume ire na-eguzo n'etiti ihe niile dị anya na arụ dịka ihe na-enye arụ dum ntụpọ nke na-afụnwukwa ihe na-aga dịka a mụrụ ya ọkụ ọkụ ala mmụọ bụkwa ihe na-afụnyụ ire ahụ ọkụ akwụkwọ James na-eme ka anyị mara na ire n'ihi na izu echela ya izu echela ya ire ewepụta ya tụfu ya ya mụrụ ọkụ ebe niile okwu ọjọọ niile si n'ire ya sị na ọ bụ naanị ọkụ ala mmụọ na-amụnyụ ya anyị ekwesịghị ichere ka ọkụ ala mmụọ mụnyụọrọ anyị ire anyị ọkụ anyị kwesịrị ịbụ ndị ji ike nke jizọs nke dị anyị n'ime hazie ire anyị kechie ire anyị ya ghara ikwu okwu ọjọọ ya ghara ime ihe ọjọọ mgbe anyị na-ekwu okwu ọma mgbe anyị na-eche uche ọma anyị ga na-enwe obi ọcha obi ọcha dị ezi mkpa nye onye ọbụla nke na-ele anya ọbịbịa abụọ nke jizọs onye nke gị nwe ọṅụ n'ihi dịka jizọs kwukwara ya otu aka ahụ ka jems sikwarala kwuo ya uche anyị ire anyị obi anyị ihe ndị a niile ha niile na-alụ ka ọlụ mana ọ dịịrị anyị n'ime nhọrọ nke anyị na-ahọrọ mgbe anyị họrọ ime dịka iwu chineke si kwado dịka mmụọ chineke nke ahụ ejirila mụgharị anyị ọzọ nke anyị ji na-aza ndị otu kraịst na nke anyị ji na-aza ụmụ chineke na nke ahụ anyị ji zaa onye kwere ekwe anyị ghara ya ya n'ọrụ dị ka o kwesịrị mgbe ahụ ka anyị ga-enwe obi ọcha mgbe ahụ ka anyị ga-egosi ebube chineke n'ime anyị ọ bụkwa na ebumnobi chineke ọ bụ ya mere o ji mee ka okwu a niile na-afụtara anyị site n'akwụkwọ nsọ mgbe anyị na-agụ ya na-atụle ya na arị ike sitere na mmụọ nsọ chineke anyị ga-enwetachi ike ndị a metachi ihe ndị a niile dịka chineke chọrọ ka anyị kpee ekpere imeela ezi chineke anyị na nke bi n'eluigwe n'ihi ịchọrọ ka anyị nwee obi ọcha ị na-akwadokwa ya nye anyị mmụọ nke na-eguzosi ike n'ime inwe obi ọcha n'aha jizọs chineke onye kere eluigwe n'ụwa nwere obi ọcha ma na-arịọ gị ọma na-ege ntị ka anyị gbalịa nwee obi ọcha obi sara mbara obi ga-anabata mmadụ niile na obi nke ga na-eme ihe ọma dịka Kraịst na-eme imeela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mgbe anyị nwa na-ege ege ga-agbalị nwee obi ọcha dị ka kraịst imeela onye mgbasa ozi ma na-arị onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at ọ bụ com maọbụ at gmail ezi onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na rg gị tinye asụsụ Igbo ka udo Chineke chịa n'ime ndụ anyị niile n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo